nnọọ na wara yutubu m kedu ka ị mere kedu ka ekesi anyị anwụ eji m n'aka na ọ na-aga nke ọma ma ọ bụrụ na ọ naghị aga nke ọma nwee ndidi n'ọbụ nwa mgbe nta ya bụ ihe dị ọkụ ga-ajụ oyi ọ bụrụ na nke a bụ mgbe ị na-esonyere m daalụ maka isonyere m ọ bụrụkwa na ị na-anachite azụ na isobu na ndị na-ekiri mbụ daalụ maka ịnachite azụ n'ihi na ọ bụ ụzọ dị mma aga ya nga na abụọ echefukwala ka ị sọskraịbụ afa mbụ ọmalịcha ada igbo n'isiokwu anyị tata anyị ga-egosi ka esi eme ncha nkọta ncha nkọta bụ ncha a na-esite n'ayọrị ya maọbụ avriva akwụ were na-emete ya bụ ncha ndị nna nna anyị ha ji wee na-eme ihe niile ha na-eme eji ya awụ arụ eji ya asa akwa eji ya asa efere eji eme ihe ọbụla ha na-eme ya bụ n'ihe onyonyo a m ga-egosi gị ka ndị nna nna anyị ha si eme ncha nkọta anwa ha ji wee na-egbo mkpa oge anwa ọ bụghị agba ọfụ ugbu a oge e nwere ncha dịgasị iche iche ọ bụ ncha dị etu a ka ha ji eme ihe niile ha na-eme oge gbuo anwa ha nọ ya ịghọtara ị na-aghọtakwa ya bụ sonyere anyị ka ị nweke wee fụka ụzọ esi eme ya na usoro esi eme ya na mbụ ị ga-eweta ayọrị ya akwụ ma ọ bụ azụ akwụ ya bụ mgbe e gbutere akwụ wechapụta mkpụrụ akwụ niile dị n'ime ya ị ga-arapụ ya bụ akwụ bụ ayọrọ ya akwụ ka ọ kpọọ, mgbe ọ kpọchara, iwere ya, zaa ebe ị chọrọ ime ya, zaa ya nke ọma ka aja ghara ịdị ya chaa chaa, ị ya nke ọma, iwee wee wụsa ayọrọ ya akwụ anwụ ebe a ma isi ya ma nke kirikiri egbuchara egbucha, denye ya ebe anwa ka o ike nọrọ ebe a fịkpọọ ọfụma ọfụma ma ọ bụrụ na tupu amalite. ehe ugbu ahụ mgbe ọ rechara ọkụ ị ga-arapụ ya ka ọ jụọ oyi n'ihi na itinye aka ugbu a ka ikpuo ya <laughs> amangwa gị ihe ọ ga-eme gị ya bụ ugbu o rechara ọkụ ka ị ga-ahapụ ka o jụọ oyi ị na-anya ugbu a ihe anụwa na-acha ọcha ọcha mkponitere elu bụ ihe na-eme ka ya bụ ncha nkọta gbaa ụfụfụ ọfụma ya bụ ihe a kịta na-eme ka ya bụ ncha gbaa ụfụfụ ọ bụrụ na ya bụ ihe isuru ọkụ ajụ oyi mgbe aha ka ị ga-abịazi were ihe wee kpokọọ ya ọfụma ekwekwala ka aja baa n'ike dịka ị na-ekpo ya dịka anyị e kwuru na mbụ ncha bụ ncha ndị nna anaghị ha ji wee na-eme ihe oge anwa ncha nwegasịrị ọtụtụ uru ọ na-aba na mbụ ọ na-eme ka o nwee ihe mgbakasị na-eme mmadụ na-arụ dịka ihe kịtịkpa anụnwa ncha nkọta na-eme ka ya bụ ihe a ka ọ ghara ịbịa gị nso chaa ọ na-eme ka arụ mmadụ dịka arụ ụmụazị ọ bụ na ikirie ụmụ ntụ ojii anụnwa a na-eregasị n'ụwa kịta ọ bụ ncha nkọta ka ha na-eme tupu ha etinyechaa ya ụmụ akụrụngwa dịgasị iche iche ị na-awụ ya arụ ga-abụrụ sọ mma mana ncha nkọta na-etinyeghị ihe ọbụla bụ ncha magidere mma ugbo anụ bụzi etinyekwa n'ọkụ ị ga-eche tupu itinye ọkụ enwegodo ihe ị ga-ebu ụzọ wee mee tupu itinyezie ọkụ na nkụ ịghọta ugbu a ị ga-etinye mmiri na ya bụ ncha ya bụ ihe isuru ọkụ ma dịka ị na-etinye mmiri ị ga-eji uche wee na-etinye mmiri naanị ihe anwa iko mmiri anwa otu ka ị ga-etinye etinyekwanye aka ya bụ ihe ghara ịnya mmiri ka ọ ga-abụ mgbe ị na-esi ya ọ ya ọsịsọ ma bụrụkwa ihe ị na-achọ ya ọta. Hm. ugbu a ka ị nweziri ike itinye ọkụ dịka iwepụchagoro ma nkata ma osisi anwa ị ga-esigide ya ka ya bụ mmiri taa ọ ọtafodozie obere ị were mmanụ wee gbanye n'ime dịka ị na-agbanyekwu ya mmanụ i wee see ya see ya see ya ịsachaa ya ị hapụkwu ya ka ọ taba ọ bụrụ na ya bụ ncha eye ya bụ ọ fọziri obere mmiri adịghịzi ya ibutuo ya ibutuo ya ịhapụ ya ka ọ jụtụ obere oyi tupu ịkpụbazie ya ịhapụ ya ka ọ jụ ya ọma nkwezi ọkpụkpụ ere were akwa maọbụ ihe ọbụla wee kpụwazie ya bụ ncha ọfụma ịma na ncha nkọta gị adịgo ncha nkọta gị imetego ya ịghọta ehee ya bụ mgba anyị na-agba abịara n'isi njedebe ya bụ nke a bụ ncha nkọta ncha nkọta anyị ka anyị lelee ya bụ ncha nkọta ma mara ka o si gaa makwa ma ọ na-arụkwa ọrụ dịka m gwara gị o nweghị ihe eji hụ ncha nkọta eme eji asa akwa eji asa efere eji asa arụ ihe ọbụla ị chọrọ ya bụ ncha nkọta nọ na ya ka anyị nwalee ma fụkwa ka o si gaa daalụ maka isonyere m ana m ene anya na ị ga-esonyekwara m n'ihe onyonyo ndị ọzọ na-abịanụ ka emesịanụ